ọkachasị ile anya n'ihe gbasatara nkwupụta ahịara dịka anyị na-emeli n'ọnwa one na one gara aga anyị ga-aga n'iru ịkpa nkata ahụ ma tata anyị nwere ezigbo onye ọbịa anyị na ya tupu anyị agwụo na onye onye ahụ n'onwe mbụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha na-ewetara ụlọ ozi tata bụ maazị ejike ọbasi ndị be anyị ụkọchukwu Austin Ọkaiwo maazị Kanayo Odeluga na onye bụ onye ezigbo onye ọbịa anyị tata bụ ọkammụta prọfesọ Chima Korie prọfesọ Chima Korie onye ọkammụta onye mmụta ngalaba mmụta ya dị na ihe gbasatara ọdịda anyanwụ ka Afrịka ihe gbasatara ịkpa ego dị na ya ihe gbasatara ihe mere mgbe ochie na ya na ihe gbasatara ihe niile mere eme n'ụzọ Afrịka ma nke ndị oyibo na-akpọ histri ma ekọnọmiks ma nke eji wee dọọ n'agha ma nke eji wee gbaa uru ya bụ slavery na ọgụ dị iche iche a nụrụ oge a onye a ga-enyere anyị aka ịtụle ihe anyị na-akpa gbasatara mmụta ahịara na inyekwa anyị aka ịtụzila anyị aka ihe anyị ga-amụta na ya na ihe anyị ga-eji eme mee ya mere anyị na-asị gị prọfesọ Korie nnọọ ọ bụkwa onye ọka mmụta nọ na University of Market ya ya mahadum Market na ụzọ Wisconsin anyị ga-aga n'iru tupu anyị aga n'iru mmasị ka ụkọchukwu Austin Okigbo ka ị nyere anyị aka ịhazi ụzọ anyị ga-esi wee tinye aka taa ndewo maazị okechukwu na ndị mụ na ha nọ n'oche ana m ekele ụnụ ọkacha ọkammụta Chima onye anyị na ya nọ na mkparịta ọ ụbụbọ taa Ah, dịka maazị Okechukwu kwuru o teela kemgbe anyị lebawara anya ihe gbasara ah, ngụpụta a na-akpọ ahịara deklarashọn o ruola ma o nwebe ihe ọzọ onye ruola ihe karịrị ọnwa abụọ ah, ihe a anyị na-atụle a na-atụle ihe gbasara ngụpụta a bụ ka anyị nwee ike ghọtatukwuo ya ka ọ baa anyị n'ume. ka anyị nwee ike mara na ibe ihe ahụ hibere isi bụ na ọgụ a ọgụ kpatara ejiri dee edemede a na ngụpụta ahịara deklarashọn a ebi ka na-aga n'ihu nke e mere ị nwere ike ịsị na ihe ahịa na deklarashọn ka dịkwa oke mkpa nye anyị dịka ndị Igbo nye anyị dịka ndị Biafra ndị dewu ndị ebumnuche mee ndepụta na ngụpụta mana ka a ghara ikogbuba nwa okpe ji achọrọ m sị ka ọkammụta anyị na ya nọ taa bụ onye iji ihe gbasara akụkọ ihe mere eme na mgbe ochie na mgbe na ka ọ dị ugbu a mere mmanụ o ji eri ji ka o nwee ike tinyetụrụ anyị ọnụ maazị korie ihe a na-akpọ ahịara deklarashọn olee otu i siri ghọta ya ndewo ndewo unu amarasị onwe onye ọbụla mara na ihe gbasara ọgụ ndị Biafra lụrụ mgbe a lụrụ ya ọgụ ndị dịka dị obere o nwere otu ihe isi e ha kpụ otu ihe aha gbasara ọgụ aha ma ọ bụ otu ihe a ga-echeta gbasara ọgụ aha ndị dị ọha ga-akpọrọ gị ahịara deklarashọn n'ihi na ọ okwu na alụmọnọgụ tupu onye isi ndị Biafra Wojukwu agụfụta ihe ọ gụfụtara n'ahịara Technical Kọleji na jun 1 1969 alụọla ọgụ na-alụ ọgụ mana onwebe nwebeghị mgbe ndị lụga ọgụ a ndị Igbo na ndị Biafra ndị ọzọ nọ na isi si obodo anyị na-azọ azọta ya ele otu anyị ga-eji hazie onwe anyị olee ihe wụ ebe anyị ga-agbaghere ụkwụ chie obodo a ole ihe wụ mmekọta ndị niile ga-akpọ onwe ha Biafra ọya ya ihe mere ahịara deklarashọn jiri dị mkpa wụrụ ihe ejiri mara Biafra ewetuo ihe niile ndị ọzọ arụrụ n'oge Biafra ewetuo ndị nwụrụ anwụ ewetuo ogụ anyị lụrụ ọwụ ahịra deklarashọn unu amara na asị ndị dị ahụ ha lụrụ ọgụ a edeela akwụkwọ ndị edeela akwụkwọ ojukwu ha edeela ndị oyibo ede gbasara Biafra pụta onye ụlọ deghị akwụkwọ aha ihe niile edeghewo otu ha jiri ghọta ya n'onwe ha otu ha jiri hụ ọgụ aha ahịara deklarashọn wụ dọkụmentị ile anya taa lee ya echi lee ya nwanne echi lee ya n'afọ iri na-abịa abịa ịgasị ga lekwa ihe ndị Biafra chere sị ọwotu obodo ha ga-adị Ihe m chọrọ ikwu um, gbasara ya awụ o nwere ihe mmadụ ga-asị eh, ihe awụ ihe dị ndụ ebighị ebi ya wụ na ewere ya na okwu bekee owe living document ọ dịka ụta asị American Constitution n'ihi na ihe ndị nụ ya n'ime ọgọdị na enwebi ike e, e, imezu ha ọwụ ihe onye ọwụla wụ onye Igbo onye ọwụla Biafra nọ n'obi ọwụ ihe nọ n'ime akwụkwọ a ka onye ọwụla na-ele anya sị ọ ga-eme taa ka ọ ga-eme echi ọ ga-eme anyị n'ihu ka ọ ga-eme n'ihu ụmụ anyị achọrọ m ikwu ihe ole na ole wụ ihe wụ ileba anya n'akwụkwọ a gị mara na ọwụ ihe akpachara anya mee ọwụ ihe ndị isi zuru oke kpachara anya mee ọwụkwanụ ihe wụ ma ugbu a ma ma ndị Igbo ma ndị mba ọzọ na Afrịka kwesịrị ileba ihe anya were hazie obodo ha ndị isi ojii niile kwesịrị ile ile akwụkwọ ala ihe niile n'ime were hazie obodo ha ọ gbasaghị naanị ndị Igbo ọ ndị ojii niile anaghị m na ihi na ihe ole na ole nkeji nkeji ole ekejiri amin ekewara akwụkwọ a ihe ndị ọ kpadochara aka nke mbụ ihe awụ mgbe mbụ izizi mbụ ndị isi ojii nọkọrọ ọnụ dee si lekwe ụzọ anyị ga-esi chie onwe anyị lekwe ụzọ anyị ga-esi hazie obodo anyị lekwe ụzọ mmekọ anyị na ndị ọzọ ga-adị lekwe ụzọ mmekọ anyị na ndị ọcha mere lekwe ngode mere anyị na anyị chọọ inwere onwe anyị n'eziokwu na lekwa ụzọ ihe na ihe anyị ga-agbaso nke anyị ga-azọmụkwụ ewetuo um, Arusha Declaration ndị Tanzania mere Julius Nyerere mere 1967 ihe awụ the only other document ndị isi ojii wefụtara sị lekwota anyị ga-eji chi onwe anyị lekwota anyị ga-eji hazie obodo anyị sekọnd awụrụ ihe kwuru na ahịra deklarashọn ekwughie na ọnwụ naanị ihe gbasara ndị Biafra ahịra deklarashọn nwere ihe dị omimi gbasara Biafra nwekwa ihe dị omimi gosiri anyị otu ndị Biafra si mmekọta ndị ojii ndị ọzọ na ndị ọzọ nọ n'ụwa so o nwere relevance globali na history o nwere historical relevans ihe m chọrọ ikwu second awụrụ na the Ahịra Declaration wụ a e, echiche echere e, e, echiche dị maka o ụzọ ndị ojii ọwụwa naanị ndị Biafra ndị ojii chọrọ imepe obodo hazie obodo ha o ụzọ ha ga-eso were mee ya mezie obodo ha ihe m nwere ike ịkpọ indigenous path to development and ihe ahụ awụhụ na ọwụ ihe edegasi ka ede ya ọwụ ihe ndị Biafra birila ememe ememe n'onwe ha wụ ndị Igbo na ndị Biafra niile na ndị ojii chọọ imepe obodo ha ha eleba anya ụdị ihe Biafra mere e na otu eji defụta ya na Hera Declaration then um, uh, ụzọ ga-adị imepe obodo mepe obodo nwekwe uju n'ime onwe anyị na ọnwa anyị nwa mere ihe a na anyị kara na ọnwụ ndị ọcha ka anyị lega anya ma ọnwụ anyị na-ele ndị ọzọ anya ka ha bịa mepere anyị obodo the other thing awụrụ na unule lekwa Hera Declaration unu ma mgbe ọ fụtara o nwere ndị ọcha ndị ọcha ndị ọzọ ma ndị Naijiria ma ndị na-achọghị ka Biafra biri ha si o na ndị Biafra na omume amin e, nkwarụ ha na-akwarụ wo achọfụta obodo aga enwe socialism gọọmenti na-achị ndị niile aga enwekwa ndị gị nọ were aka chere onwe ochiche ihe awụ propaganda evuru ndị ọcha vụrụ ma ile anya na ile anya na ahịara declaration o nwere ụzọ ole na ole naanị ga-egosi gị na agbarịkwụrụ ụkwụ otu um, ọchịchị ndị Igbo dị na mbụ individualism pragmatism republican nature of Igbo society ahịara declaration gbarụrụ ụkwụ na ya ile anya na American politics today ị ga-ahụ na eh, ihe ekwue 1% kọntrolu ga akụrụba niile nọ na hmm. eh, ndị ọzọ wụ na-ele anya a na-ele anya so oke ehi ndị a lụfụtara yi na ọnwa nri ha rifọrọ ndị ọzọ erie ahịara deklarashọn kwuru n'isi mbụ na agaghị asọ ka otu onye baa ya wụrụ nna m onye ọbụla ga-enwe ohere ịbara ụba ya otu o jiri baa bọtụ ị gaghị aba ụba bazuo oke ọwụ gị nwa na-akazi ihe na-eme n'obodo ọwụ gị nwa ga-akọntrolu ụwa niile yinọ ndị ọzọ awụrụzi na-ele anya otu onye awụrụzi nna m so e, o lere anya yinọ social responsibility na ma gọọmenti nwere ụzọ ọ ga-esi nye aka gbazi obodo ndị mmadụ n'onwe ha nwere ụzọ ha ga-esi as individuals you know um, nye aka na-emepe obodo ọwụ ihe ahịara declaration ile ya anya a na-akpọ American government American system of democracy ahịara declaration vue hmm. and ọwụwụ sọ ihe eberere ọhụrụ alara ha n'anya agara ha na ntọala oto ndị Igbo ji aha obodo ha si ebe ahụ họrọ ya were were ihe ndị etinyere n'akwụkwọ a ọwụ in many ways indigenous Igbo knowledge ideology bụ ihe juru n'akwụkwọ a the other thing m chọrọ ikwu before ma akwụsịwụ unu la anya gboo o nwere um, ịga taa ndị gaga yunivesiti na mahadum na fụta ndị mmadụ ga-agacha gacha skuul enweghị ọrụ ka ndị mmadụ ga-aga skuul ha na-aga skuul ụta ah, m ihe na Nsụka ndị ụmụaka ha na-agacha skuul na Nsụka ụfọdụ ha na-aga amụkwa telọrin n'ehihie ha ga-amụ telorin ha ga-amụ chana echeme bid ha ga-eme ihe ndị ọzọ mana na ha na ha nwee ọrụ anwụrụ enwere ihe ha e ga-arụma ọwụ ah, ah, ụdị mahadum edukeshọn ahịara deklarashọn advocate for education sef self-reliance mmadụ nwere ike wụrụ dọkịta taa n'ehihie n'abalị ya wụrụ ihe ọzọ mmadụ nwere ike wụrụ draiva n'ehihie ya wụrụ ihe ọzọ ọnwụghị ahịara deklarashọn you know a na practice ya now but I think ihe dị mkpa wụ olee otu ndị Igbo otu ụbọchị anyị dị taa ile anya ahịara deklarashọn kwuru otu anyị na ndị alakụba dị ọwụ naanị alakụba ke Naijiria ma ndị ke Arab ihe aha wụ ihe birere ọ gafeela narị afọ Obere, from mgbe Usman dan Fodio bịara lụọ ọgụ uh, uh, uh, jihad ihe ahụ awụ ihe berere kemgbe ọ nakwa aga n'ihu taa ahịra declaration kwurie ihe awụ the attempt to impose Islam na Nigeria on all over Nigeria is in the process yes it's been in a process and uh, we need to go back our leaders today need to go back lee ahịara declaration olee ihe na ihe ndị isi anyị mgbe ahụ chere si ọwụta gị ji mee ka obodo dị mma otu a na-ekewasị onwe anyị ụna ahụra na e, otu ihe ejiri merie Biafra n'agha wụ otu eji gbubie Eastern Region Regions gwuo si onye a na onye awụghị nwanne onye a na onye awụhụ nwanne Eke steeti emekwana ekegharị steeti so iwuru onye Anambra ka onye Imo ị ga-arụ ọrụ na Abia steeti iwuru onye Abia steeti ị ga-arụ ọrụ na Enugu but eh, ahịra deklarashọn kwurie iwuru onye Ijo nọrọ na Ụmụahịa ebe aha bụ ụlọ gị ị na-eme vootu ga-eme n'ụmụahịa ị gaghị agba moto lama ịjọ gị mee vootu ihe a ndị Amerịka mere tude asọ demokrasi ndị ka anyị hụrụ ya kamgbe ndị ka anyị hụrụ ya na ọwụ ụta a ga-eji mee obodo anyị ya dị mma n'owota ọwụta ga-eji hazie obodo ya dị mma so m na-akụzi ihe abịa mbe a gụgharịcha ahịra deklarashọn a kemgbe echi gụgharịa ya gụgharịa ya m na-asị ihe m ga-eme na ọwụ m na-akụzi akụzi Afrịka histri ndị Afrịka histri African politics histri um, African you know, uh, diaspora international development or politics aga m etinye ahịara deklarashọn ka ụmụ skuulu gụọ ya agụọ na-asị, ngwa lerenu m ihe ndị a ole na ole ndị a hụrụ otu chapta na ahịara deklarashọn ma ọ wụ okwuru about eh, um, ọnọdụ ndị ojii n'ụwa niile unu amụrasị ndị ọcha adịghị mgbe til anyị alụmanwe independence enweghị mgbe ha kweresị onye ojii ma ihe onweghị mgbe e kweresị onye ojii wụ mmadụ eji na-ayiri ndị ojii the basic humanity and eleghị mgba Biafra wụ an affirmation of the African humanity and Ahira Declaration talks about that so so you, you know here a na-ekwu about Pan-Africanism and you know black identity and, and things this is something that Biafra was talking in the 1960s is still relevant today you, you, you na-ekwu genocide ele genocide Ibirere. ndị Germany birere na you know, Namibia you know, what is today Namibia na Africa Britain did it na Kenya na Nigeria so kemgbe na Biafra wu a continuation of ihe gaga and and ilekwa ya today and the world na-achọ deny na enweghị genocide emere na na ndị Igbo ahịra declaration na-epresentere gị evidence that genocide a ekwuga bihere e o bere before agha ebere agha na-alụ ya continue so ihe wụ a document I think um, onye ọwụla wụ onye Igbo every African intellectual everybody who is thinking about affirmation of African identity and development should have this document. And ọ dị mkpa ibigharị ya bigharịa ya uh, uh, onye ọbụla onye chọrọ ya na-enwe ya ọya ihe m na-eme emere m ihe format now ana m aga idegha introduction to it eprintie ya ya ga in wide circulation ndewo ndewo ọkasị akasị n'ibe ọkụkụ kalele mgba ụnọba ụwa na-ata ọdịnabọ n'etiti n'ụwa ibu ọkangaziri nwonochi maazị korie ibitụla aka n'ọtụtụ ihe <laughs> um, tupu e, anyị ndị mụ na ha nọ na oche ụbụba ohe Um, o nwere otu ihe rụtụrụ aka bụ ihe kemgbe anyị kpawara nkata ahịara deklarashọn na ngụpụta ahịara anyị akpabeghị ya ya eghe eghe ọ bụ ihe gbasara nke ị na-ekwu um, economic education maka n'eziokwu eziokwu ihe ngụpụta ahịara kwuru mmụta na-agaghị abụ maka na um, nghọta ndị dere ahịara deklarashọn na ihe nọ na ya bụ na ha ghọtara na mmụta bekee wetara anyị mmụta anyị ji gbara ha odi hmm. hmm. ọụhụ mmụta iji bara onwe gị uru hmm. ya bụ na mmụta edere e m banyere ya na Ahịara Declaration is a revolutionary type of education philosophy mmụta ọ ga-awụ gị gụchaa gị wụrụ onye marara ihe mara izu ọ bụghị naanị na ihe ahụ ị e gụrụ gị mara ya mara mazụo marakwanụ ka ihe gụrụ na ihe mụtara isiri metụta ihe onye ọzọ na-eme ya ha na-akpọ interconnected interlinked knowledge system mm, mm. maka na ka ọ dị taa ọ dị ka ihe anyị na-agụ na akwụkwọ na Naịjirịa na mahadum ma na ọbụla bido na akara ruo na mahadum n'obodo anyị na Naịjirịa ma ọ bụ na abụ ndị ọzọ Afrika ka bụ akwụkwọ a na-agụ eh, naanị ihe ahụ e gụtara gwụla ihe ịma mm. ọ dị m ka ihe a wụ ihe kpatara ị bịa na Naịjirịa taa onye gụọ mechanical engineering ọ naghị ahụ onye gụọ histrị ọ naghị ahụ ihe jikọrọ histrị na hmm, hmm. ọ naghị ahụ ihe jikọrọ military science na hmm. civil engineering ọ naghị ihe jikọrọ civil engineering and economic development and ọ ya ihe kpatara na agụmakwụkwọ anyị mahadum anyị ihe ndị bekee na-akpọ disconnected our social and political organization is disconnected from our educational system. ebe a n'obodo amerika ebe anyị nọ ihe ramahụ akpọma ndị ọkammụta nọ na mahadum na Naijiria ihe ramahụ akpọma ndị politicians hmm. na-asafubela dịka na-asa ahụ n'afọ n'afọ <laughs> okwu e, biko maazị Ejike e, ọ dị m ka e, ajụjụ ma bụ ihe chọrọ itinye ọnụ n'okwu a nsogbu m na-enwe ewukwanụ anaghị amazi m ga-echi gị hụ ọnụ. n'ihi na ọ bụrụkwa ndị e, American ga-ebi ha sịghị these truths are self-evident hmm? ledela anya anyị ekwubuola ihe abụbọ ka m kwukwe ya ọzọ mgbe e dere ahịra deklarashọn ụwa niile busoro Biafra agha anyị enweghị enyi anyị enweghị ikwu anyị enweghị ibe anyị na-azọ isi onwe anyị hmm. n'oge oke ihe ịra ahụ ka ndị mmadụ gbakọtara na-asị anyị nwere okwukwe na echi ga-aka mma hmm. ka anyị gbakọọ ọnụ chedala anyị zọta obodo anyị na ha azọ ele otu anyị ga-esi biya hmm. n'uche m ọhịa awụ ihe a na-akpọ visionary leadership hmm. tụlee n'ihe na-eme ugbu a kpọkọọ ndị gọvanọ niile senetọ niile ee eh, House of Rep niile kpọọ otu ọbụla ha nọ n'ọchịchị ọbụla chịkọta ha niile na-awụ ee ama m na anyị alaziele n'Igbo nọdụ ala ha ala jụọ ha mmadụ ole n'ime ha ma ihe wahịara deklara hmm. ọtụtụ ga-apụtazi gị nụkwa ihe that's not the point hmm. the point is mmadụ ole n'ala Igbo taa na-anọ ala chee ele otu ala Igbo ga-adịrị anyị echi hmm? ka m hapụgodo ya ebe ahụ ọwụ ihe ọ ihe dị mkpa ịma otu onye na-agba ọsọ ị na-agba ọsọ um, ị na-agba ọsọ agbụrụ onwe gị ọwụghị um, ọwụ otu ihe ahụ ma asị um, obodo niile achịkọta aka agba ọsọ ịmachi ịmachivu uh, ihe ha bụ n'echiche ndị ụlọ na-eji atụ ya n'ilu si anyụkọta mamịrị ọnụ ya gba ofufe." ihe mere n'ụwo ilekwa anya mgbe ụlọ Afrịka niile na 1960s na-abịa 1960s the the kind of leadership nọ na Afrịka ọkwa nyere rehi ya gile Ojukwu gile um, Samori Michel gị lee nke gịnị you know lekwa crop of leaders enwere 1960s many of them agụ ha akwụkwọ agụ ha akwụkwọ si agụgbuola ha onwe ha taa ndị ndị ka anyị nọ na-awụ ma you know ọ dịghị um, ma ha gara aga ma aga ha you know ha PAD you know mhm. so yes so ile ya anya ndị niile na fụtara mgbe ahụ dịka ndị Chineke họfụtara si olee otu a ga-eji mee Afrịka dị mma amara na sị e, e, everybody eme ha gree si lekwe part Afrika ga but enwere basic agreements in terms of Africa trying to uh, um, carve its own destiny I mean shape its own destiny there were people na na na ala Igbo mgbe ahụ you know e, ekwele ekwele ekwele uh, ndị dịka ndị dịka uh, uh, you know maazị ifemesia uh, e-, Emmanuel Obiechina uh, you know uh, uh, ndị a people who were idealistic hafu university hafu university ha ga na-arụ mgbọ na-arụ equipment na-arụ moto na-arụ traktọ na-arụ refinery ọwụ ya the kind of education ekwuru e education dị relevant and then gị nwee an idea an ideal that ị na-agbaso kpọtụ ndị niile a na-awụ ndị politishans nọ na ndị rere erela ha ala Igbo resi ndị ugwu mgbe mmadụ rere ọkpụkpụ ụlọ nna ya ele ihe ịwụzi ire ọkpụkpụ ụlọ nna gị irele aha nna gị ị gaghị afụta ebe ahụ echi gị kwuo gị kwuo okwu asị ịfụọ irele irele ọkpụkpụ ụlọ nna gị ọ ya anyị na ya na-alụ taa kọsọ ọ dịghị ha niile ha niile adịghị nke vụ Igbo n'obi ihe onye ọla vụ n'obi wu olee ihe m ga-emere onwe m olee ihe m ga-emere onwe m olee ihe m ga-emere famili m ọ ya ebe nsogbu anyị dị maazị Odeluga e, ọtụtụ oge e, ihe gbasara agụmakwụkwọ abụrụla ihe isi otu ngalaba nkata anyị na-ezelite isi ọ kemgbe anyị kwuwara ihe gbasara ahịara deklarashọn ọbụladị mgbe anyị na hmm. anyị na prọfesọ obi nwakamma nọ na-akparịta nkata akwa ọkwa otu ihe ọ rụtụrụ aka mana n'ụzọ pụrụ iche ọkammụta korie abịa kọwatukwuo ya economy informed education as well as bịakwa tinyekwa ọnụ n'ihe gbasara cultural education cultural education as cultural formation maka na ọ wụghụ ikwuo na agụrụ akwụkwọ dịka ndị ebe ka anyị na-eji asị ogologo awụhụ na ọm etoola ọwụhụ na ịsachara mpempe akwụkwọ satifiketi asambodo na mmadụ na agụọ na mgbe anyị nọ seminarị n'ụlọ eji asị seminarị you pass through the seminary and the seminary passes through o nwere mmụta mmadụ nwere ya gịbiga ime ka onye gafere agafe mana ebe ahụ i chere gafee agafehụ site n'ime gị gafe baa tụba gị n'ụmị nyọpụtara wụ na ihe gbasara ndụ gị ka onye bụ otu mmanụ ịwụ otu onye n'ime n'ime obodo na ihe ị nwere ike isi na mmụta gị ahụ mee ji bara onwe gị uru ma bakwara obodo uru ya the cultural dimension ya ọ ihe a onye kwụrụ ọnụ n'ihe a makwa na ọ na ị chọrọ iju ya n'ajụjụ kedu ka a ga-esi okoro otu anyị ga-esi mee ihe a maka ihe awụ ihe a ka na-arụ aka n'ahịa na deklarashọn mm. ndewo ifufu oife mm, ọkammụta Chima Korie baba akọwala anyị dịka onye sokwu na ndị ndu na-akụzi ya bụ nkụzi ụdị esi akụzi ọfụma maka na ịma na Igbo si na ọ bụ na okoti emere ife o ji bụrụ okoti ụmụaka ekpoli ya n'odo odomiri kporo ya n'ọkọchị onye amadụghị ife melụ nna ya ife melụ nna ya ya maka na ofu ife ndaba aghọta dịka etu maazị korie si na-akọwa bụ mbọ ndị na-achị achị mgbe afọ ji si mgbaa ka amalụ ka ọ dịba mkpa na ndị a na-achị achị ghọtara ebe isi abịa nwere ebe ejekọ ka mmadụ nke niile wee megịrị wee dị n'alụ ọfa nke bụ nkọwa na ife bụ na azụrụ azụ maka na ị na-anya ọtụtụ ife gbasalụ akwụkwọ etu ndị be anyị si ghọta ya abụrụ akụziriola anyị maka onwe anyị ife akụziri anyị bụ ka akụsa anyị uche ka ngwere ghara ịmazi okoti ghara ịmazi ife etu okoti si eme mana ifu ife aghara deklarashọn lụtụrụ aka bụ na ọ gbalụ mbọ hazie ụkpụrụ ụzọ a ga-esi wee chịkọọ obodo wee marụ n'ite ndị a na-achị achị na uchefa ga-adị ya na ọ bụrụ sọsọ ibe ndị isi ga na-ekwu na ọ bụrụ sọsọ ndị na-achị ndị a ranyere na-edozi obodo na ọfasọfa ga-agba ebe ejekọ malife a eme ma ọ bụrụ nke ọ ga-abụ a na-ekwu a na-ene onye isi anya n'ọnụ ka agbalụ nke ọ ga-ekwu mana ịfụ ụfụ na ntọnanị fatọ bụ na ọ ga-abụ obodo nke onye ọbụla ga-ama iwu obodo malụ ife obodo na-achọ gbalụ nke asị ọ ga-alụ gbalụ nke onye ọzọ bụ agbata obi ga-alụ ya bụ oge ọbụla lue onye nke ebe bụ nke ya ibe ga-ajụzi maazị eh, korie bụ kedu ka a ga-esi wee kwa nwaanyị ukwu walụ maka na o doro anya na anyị arapụgo ife bụ isi eh, eh, anyị arapụgo akpụkpa na-akọ akpụ na anyị nwere onwe anyị kwa ka asị na ife ka nte batakwuru nte mọrọdụrọ nke igbo afụkwazilụ ntenwa afụrụ ife bapụta papa mọrọ na fa nọ n'ọkụ ya bụ ajụjụ na ajụjụ maazị e, e, kuru kedu ka a ga-esi kwa nwaanyị ukwu ee afọ obe ụdị ife etu ife ị na-akọwa etu e ga-esi wee gbasa ozi ya bụ ife dị mkpa na onye ọbụla bụ onye igbo bi n'ala igbo kwesịrị ịma ma ọ bụ onye ọbụla bụ onye ndị nọ na mba ụwa dum kwesịrị ịghọta na anyị nwenwa were etu anyị nwe si elukwa ilo malụ etu anyị si chọọ ka anyị debe obodo anyị nọ ebe ọ bụla anyị nọ ka e hmm. ka anyị ga-esi wee mee hmm. ka anyị wee si n'agbụ anyị nọ kịta wee pụta hmm. ịma na mgbe ịgụ e, ahịara deklarashọn e, ndị dị ọha mgbe ahụ si na ọhịa oh, awụ propaganda hịa awụ yi na ọhịa awụ ọ propaganda ọ kwere m nghọta na ndị na-achị anyị ugbu a amaghị ihe maazị ọbasi kwuru amaghịdị e si na enwere ihe dị dịka anyara deklarashọn adịghị m shọ na ndị niile a na-achị anyị wuowo gọvanọs na ha gụọla ihe a enwere e gọvanọs forum na East wụ ndị Igbo niile enwere gọvanọs forum onwere mgbe nọrọ si na gọvanọs forum ma ọwụ ụta ala Igbo Development Foundation dị maọwụ ah, eh. ah, ọhaneze ndị Igbo <laughs> na ha nwere akwụkwọ ha na ha wee sị lekwanụ ụzọ anyị ga-esi hazie onwe anyị dịka ndị Igbo lekwa ụzọ anyị onye onye ụlọ ya na-agba ọkụ anaghachi oke mana ndị chịga anyị ndị chịga ala Igbo chụga oke oke ha achụga wụ ahafụrụ ihe gbasara obodo na-echezi onwe ha onweghị nweghị ihe dịka ala Igbo dịka mbụ asị nwere Igbo Union iwuru onye Igbo ma isi kpishi kpishi ịjọ ihe a gị Igbo Union ndị Igbo fụta ha sị lekwa ụzọ ha ga-esi gaa lekwa ụzọ ha ga-esi agba izuzu ewerụta ahụ sorie mana anyị enweghị ihe dị ọta ha ugbu a ana m asị lekwa anya ahụ na jenereshọn a chigha anyị na awụ ebe anyị ga-agbagoro ụkwụ ndị a anyị na-awụ ndị furu efu elemecha ha anya Igbo ga-esoro ha fuo ọ dị mkpa ijichi ike chọma ewu ojii mgbe chinejibe ndị ka ga na-etota etota ihe awụ ihe a na-alụ ọgụ mụ na ahụ ịhụ ahịara deklarashọn awụhụ ihe awụ yinọ na jere aka wuo onwe ya ọ dịghị ọgụ ọwụ ọwụ a battle of ideas and, and practical ways of achieving self-sufficiency, practical ways of achieving self-actualization, ways of achieving your dignity as a human being. We need to look inwards. Biregwado orientation. Asị m hụrụ asị ahịa na you know, na Nsukka okay nkụzi otu klaasị na Nsukka wụ 700 students masin this mgbe a na-agụọla 700 na-agụọla ya in one one course 300 will start thinking see what, what, what, what does this represent for the Igbo person today and tomorrow maybe that's where we need to start thinking asị mgbe ọsị na ihe ụzọ na-aga aga na ụzọ dị ya enwe ike enwere ike every year anyị eme conference a ga-akpọ ndị itoga etoga ma ohie ma na Naijiria discussụọ the path to Igbo emancipation ọwụ ihe these people sat in a room produce ihe a ile ya anya ọwụ mmadụ ga-agwa gị this document would, would, would compare with most outstanding documents that have shaped human history anywhere in the world but eh, we, we have ignored it because because anyị iwu ndị emeriri emeri we can be proactive in terms of targeting the new generation and following up some of the kids m kụziri five years ago or four years ago na na and the progress and enthusiasm they are showing, the creativity they are showing. It's possible to still achieve that. This new generation of people, I mean, this generation of people leading us now, we are not going to get anything from them. this is how we maybe start thinking about the, next phase of Igbo leaders, the next 20 years. We start now. Print ihe akwangwuru ana m aga afọmatala m I'm going to write an, a critical introduction. I will need people who can write two, two pages, three pages commentary. We produce it as a book, the Ahira Declaration with critical commentaries and introduction. and, and print it. If if people have the document, ha ga-agụ and start thinking about tomorrow. kachakasị n'ibe ọkụkụ kalelu n'ime nwanne na mite n'ụwa ibu ụwa n'ibe ọkụkụ kalelu bube n'ụwa ibu ihe ọzọ aka ka a na-ekwu ihe a mkpa ọ dị onye ọbụla iji ihe depụtara n'akwụkwọ ahịra deklarashọn a ji ya kpọrọ ihe kwuo ihe ihe otu m si tinye ebe African Affairs n'ihi na akwụkwọ eh, na ngụpụta bịara lee anya gboo hụ ka ihe siri bido hmm. ya wụ ihe dị ka ebe ndị Igbo si ile anya mara ka anyị mara ebe mmiri siri mawa anyị ya wụrụ na otu isiri kwuo na mgbe emechara e ngụpụta ihe na deklarashọn a ụfọdụ ndị ndị ọcha ndị obodo ndị ọcha ọkacha Britain abịa bupụta um, akụkọ nwa elekebe eze udu na ọba si na ihe awụ socialism na ihe awụ ka eji ewepụta ọchịchị mmegbu ọzọ bịa rụnyewere anyị ọchịchị ndị rọshia n'agbanyeghị ụkwa na rọshia sokwa na-egbukwu hmm. anyị mgbe ahụ na-egbukwu hmm. anyị ibere hmm. mana maazị oke ụkọchukwu achọrọ m ka ịtụnye e ọnụ n'ihe a ka lebakwuo ya anya maka na ihe a na-ekwu dịka maazị e, ọkammụta korie jiri kwuo ọ sị in Biafra is an affirmation of the African and the black identity. Ọ bụrụ na mgbakwunye a phrase to that, I would say Ahera Declaration is an articulation of that affirmation in language. Ọ dị gị ka ele ụzọ anyị nwere ike isi mee ọbụla naanị maka ndị Igbo n'ihi na o nwekwara onye dere akwụkwọ ya si in Biafra Africa died. Ya ọ gabịa hụ a convergence of ideas. Ah, daalụnụ um, ihe anyị na-akpa tata bụ nnukwu nkata maka na etu esi wee bido ya etu esi wee kọwa ya ijikọna ya okwu ọha maazị korie lụtụrụ aka ọkammụta korie lụtụrụ aka ihe gụwa kọwalụ dịka economic education ma economic informed education dị mkpa karịa mmụta maọbụ agụmakwụkwọ enyere anyị iji wee rụọ ọrụ ndị ọzọ ọrụ gbalụ ha odibo ebe ahụ ka o si maka na tupu anyị enwee ndị ọbịa ndị dị ọcha ifo ndị mmadụ bi na Afrịka na mba na mba dị ndị Igbo na ya ndị Yoruba na ya ndị Tivin ya ndị nọ n'ụzọ gana nọkwa iche iche ma ndị Ashanti ma ndị ọzọ nọ ya biri onwe ha nwee ka ha si akpa ego nwee ka ha si azụ afịa ha na-agbata obi ha anyị nwekwalụ ndị ukwe ndị n'ụzọ ugwu Awụsa ma ọgụ na-ada n'Afrịka ma etu esi ekpezi ma etu esi alụ ha ncha dị ya mana ife akụzizila anyị ka e, ndị bịalụ afịa sozie sizie ebe ọchịchị nchigbu bụ na na mmiri na-agba na be anyị a na-ekuru na-aṅụ na-asụ akwa na ya na-egwu mmiri Umongo Paak bụ onye izizi bụ ụzọ fụ ya anyịkwe akọwala anyị na ya amaghọ etu esi eme ife ọbụla mana ha bịa fụ ndị na-akpụ ụzụ kọwala anyị ka ha si akpa asụ ka ha si esi sizi anyị na-etu a ka esi ya eme na nke anyị na-eme na ya emetara ya ọ dịkwazie ka anyị ha ọnya ka mgbe Azikiwe bidoro Nsụka ọ bụrụ na ife edelu dịka ọ kọlọtọ ya ya bụ emblem ya na moto ya wụrụ to restore the dignity of man ka ha weghachite ugwu mmadụ maka na ugwu ife ha nalụ n'iyi Ọnya wụ o nwepụ na onye ọzọ dere akwụkwọ awụrụ onye Biafra akwụkwọ edere ya na 1933 ọ sị na ife ọ na-akọwa na ya wụ kedu ife nya na ife a kụziri ndị ada ọrụ n'agha bịa na Amerika na ife ọkpọrọ ya wụ the miseducation of the Negro ofu ife aha ọ na-akọwa melụ na amerika ebe a kpọọlụ adọlụ ndị mmadụ n'agha jee ka emekwalụ ndị gbagburu hmm. anyị n'Afrịka maka ife emela iwu dị mis Education of the Black Man melụ na zik ji sị ka eweghachitazi e ugbu a ka anyị sikwa etu ahụ chighaa etu anyị si agụ na etu anyị si amụta ka ndị abịalụ anyị enweghị ụlọ mmụta alụlụ kwụlụ dịka ha si alụ mahadum mana anyị nwere ka anyị si mụta n'otu aka ahụ anyị enweghị ụlọ anyị kpọrọ ụlọ ego mana anyị nwere ka anyị si azụ ahịa anyị enwere ụlọ ụlọ alụrụ ha eji emegasị ife ụfọdụ dịka ha mazi eme mana anyị maka anyị enwere ndị uwe ojii anyị enwere ndị ụfọdụ obodo enwere ndị wụrụ ndị isi ọgọ wụrụ ife ha na-alụ mana obodo a makwa ka esi emechakwa onye na-echi ya na-eme ife ọ na ọ ụdị mmụta ka anyị kwesịrị ịghọta site na ndị anyị bụ maka na ọ bụrụ na ị mara onye bụ ọ ga-afịa arụ onye ọzọ ọ ga-afịa arụ isi onye ọzọ kọwalụ gị o nwere akụkọ ofu onye kọrọ etu o si wee nye akụkọ onye ngwa onye na-alụ ọgụ nwere nnukwu ọkwa na na militri oge a na-anụ sekọnd wọld wọ ọ sị na nwoke yi chọrọ ọmalịcha akwa ya na-eje ịṅụ mmanya bụ ebe a na-aṅụ mmanya ndị ṅụjugoro afọ ndị mmanya na-egbu mmadụ na-abọpụta dalụ dalụ dalụ ya ka ọ fụrụ ha ọ na ewu ya na ndị a na-eto ule n'ife gbasatalụ ọkwa mịlịtrị na etu ha si wee were mmanya wee merụọ onwe ha ahụ ha wee rute ya nso wee si ya nwoke doo na ha na-achọ ụzọ ha ga-esi wee jee ebe detu etu ebe ha na-ana na ọmalịcha akwa oyi na ara nke ya nke karịrị nke anya ogwuye na ọkụkọ ya e, o wee si ha ụnụ maka onye nwụ ofu onye n'ime ha wee na onye ọzọ anya si ya nwoke ịfụ na anyị nọ na nsogbu anyị amara ebe anyị na-eje ya ka anyị jụọla onye anyị wee chọpụta na anyị nwa amaghị onye ọnwụ <laughs> ah, ka anyị nọ maka na anyị bụ ndị Igbo mmanya ahụ egbuo n'anya ọka nkụ ndị bekee bịakwuteziri anyị amaghị onye ha wụ ha wee kụfee nya anyị nọ na nsogbu ọgba aghara dị ebe niile ihe ife na-ajụ maọbụ ife mma achọ ka anyị taịkọ kedu ka a ga-esi wee weghachite obi ndị be anyị ịkọwa na na-enwere ike inwe ọgbakọ nwee kọnferensị mana e, nya ọ bụrụ ife anyị emeta atụ bie taa mahadum ahụ etiri na Nsụka ya asị ka e wee weghachite obi ndị mmadụ ọ dịkwazie ka anya wụ vairọs ka m ya n'afa efe feva na ya Ịjụkwa mm-hmm. anụ tata ife na-adị ewute m na anyị kpọọ kpọọ ndị gọvanọ kpọọ ịneanya na Naijiria ekwuo ma mmegbu a na-emegbu ndị Igbo ịneanya ndị nọ na mba ndị Igbo ọ ndị Igbo ka ha ya bụ vaịrọs efekwe ha mm-hmm. Mm-hmm. ka ezi ka anyị esi wee gwọta kedu ebe anyị edewe uche anyị na ebumnobi anyị na ọ bụrụ na ebido kpọwa tata n'ọkwọ n'ife ka oge dị etu a ka e nwere ike isi wee nweta onye ahụike enyezila ya aka ebe na ihe ikwuru ihe ikwuru woo eziokwu ịma ile anya mgbe analọg otu ihe ndị Hausa kwuru ihe ha ga-eme iji gbuo ndị Igbo wo imebi mahadum Nsụka ha sị mebie mahadum Nsụka den egbuole ndị Igbo ha marana na mahadum Nsụka wuo ebe ndị Igbo niile isi na anụ ọkụ nọ ọ bụrụ na ndị Igbo ga-afụ ndụ na ọ weba ha ka a ga-esi mee ya ha mara na ihe niile ndị Igbo na-arụ eji alụ agha echesi ọ aga eme eme ọ na-eme ọnwụ ndị si na Nsụka ihe a ga-ajụzi onwe anyị wụ kamgbe aha agha biri ndị ndị ndị anyị na ha lụrụ agha emebie nga ha gbara mebie anyị alọghachi birikwa ụwa n'isi olee ihe agha ha anyị lụrụ kụziri anyị gbasara otu anyị ga-eji chee onwe anyị nche maka sị na onye ụlọ ya na-agba ọkụ anaghachi oke unu ga-ekwe n'oge Biafra sị onye ndị iro gbara gburugburu na-eche ndụ ya nche mgbe niile na onye ọbụla mụrụ anya ihe mere mgbe ahụ ihe mere na ọgụ kwesịrị ịkụziri anyị na onye bi n'ụlọ bichie ike nwee nwee ngwa agha ọ ga-eji chere ụlọ ya mmadụ aka n'ụzọ n'abalị ya were mgbe ya ọ bụrụ onye ọ na-amaghị onye ọwụ onye nwere ya marasị iji ihe eji alụ ọgụ ọgụ ọgụ biri anya ha mbọ mana ile anya na ihe na-eme otu a mahadum ndị nọ n'ala Igbo dị ọwụ dịka mahadum ndị nọ n'obodo a ọwụ mahadum na-ewefụta atụmatụ chọfụta ihe ndị sayensị na teknọlọji enwe patentị ndị ndị ji ego azụrụ ya produzuo mahadum enwe ego ndị chọtara achọta enwe ego ọwụ mahadum wuo ebe a na-enye ụmụaka ọzụzụ nye ha nkwarụ ha ga-eji bie bara onwe ha uru bara obodo uru ma ịgwaghị eziokwu mahadum ndị anyị nwere n'ala Igbo so na-egbu ala Igbo ndị kụzighị gị ndị Igbo mhm. ndị a na akụziriwo ndị Igbo mm-hmm. onweghị onye onye rụọ ala rụọ onwe ya na onye ahụ enweghị isi mgbe ị na-akụziri nwa nwa akwụkwọ na wụ onye onye ị na-azụ gaba uru echi gị na-eme ya ka ọwụ onye gbatara n'ohu gị mm-hmm. eme ya ka na ọ na-adịghị ka ihe ama ndị ọzọ adịghị ihe ha ma anaghị enye ee na na-enye bi nwafụda echi asị ndị shel ha chọrọ ọrụ onye ka echi obodo ndị ka ịnọ ọhịra anyanwụ ha ha enwe ee ha enwe first class nwee second klas ọ na ha akaghị ihe amahụ ndị ka ga aga ha akọmpiti bikos unu chere na kacha ụwa niile ihe ama ma ọ unu na-ana ego ana ego họrọ ndị ahafụ ndị dị suppose nọ na yunivasiti ana ndị mmadụ ego na-adị suppose nọ na yunivasiti ha bata yunivasiti ndị nkụzi agaghị akụzi ihe otu ha kwesịrị ịkụzi ndị ịrụ ọnụa yunivasiti administreshọn agaghị arụ ya azụ ifu na ha ọwụ akademiks ya wụrụ politiks ile anya yunivasiti nọ n'Imo steeti nọ na amin nọ na ala Igbo o nweghị onye ga-awụ vice chancellor echi na awụhụ a political godfather tinyere dị ya ya batazie ya remee appointment o jiri weta ego ọ ga-eji weta ego that's how we are killing ourselves you need to see what is going on in Igbo universities and then you, you pity for the Igbo people you pity for the next generation you pity for them because you know it's, it's appalling the level of degradation you have, you have in the universities and the quality of people being hired to teach the next generation of Igbo people? How can you how can you how can you hire somebody from Abuja to put into a department in Nsukka without the input of the department or in Imo University without the input of the or Nnamdi Azikiwe University? Somebody brings a note from Abuja and then he is hired and put into a department to teach. We have we have destroyed the system. And, and the impact of that is evident today that you have, you have kids with, with supposedly good degrees. They can't write a simple statement of purpose to get admitted in the United States. It's, it's, it's, I mean, it's, it's difficult to comprehend. We, we need to rethink what is going on. Half of one the politicians, politicians politicians, ok you know, that's that's public, you know, they are in the public. But what is going on in the universities is more devastating than what the politicians are doing. In all the universities, I'm not I'm not I'm not I'm I'm not exaggerating. All the public universities, they are destroying the next generation of Igbo people. You can make inquiries. I have been in the system. I've seen it myself. Mm. It's devastating. Emma, Emma, Emma, Emma, and um, Lada, Maazị uh, Chima Korea, Prọfesọ Korea, enwere ihe i kwuru metụtara m n'obi maka dịka Maazị Odeluga ajụjụ ọjụ ele otu e ga-esi bụ nwaanyị ukwuwara ihe i kwuru n'uche m bụ ihe kacha mkpa wụ na a ga-ewegha ndị a niile abịaba gbachiri ụzọ hapụ ha n'ihi na enwe ihe ị ga-emeli ha kama ka anyị niile wu ihe ndị Igbo na-anụ ọkụ n'obi ka anyị gbado ụkwụ lewe ụmụazị a na-azụ lee ma ga-azụta ha maka echi anyị ndị dere ahịara deklarashọn ha ahịara deklarashọn na ihe a ga-eme 1969 agbe e, e, e ede dis ahịara deklarashọn agha anaghị agara Biafra ka ọma agụrụ abịala na Biafra by then kwashi ọka abatala Biafra by then ee e, enweghị ngwa agha Biden ee ile eche m Port Harcourt adaala ọ bụrụ ndị a mụrụ e, e, dị ndụ oge a lụrụ agha ga-echeta dimkpa ole bụ ụmụ nwoke Igbo eburu buga Oron buga Riverine area niile aga ebe ahụ gbuo ha ka egburu ijiji n'ihi na mma ka e nyere dimkpa ya gaa buso onye ji mashin gọn agha otu ọbụla osila dị ndị a na-asị ka anyị chee maka Eche m o ruola anyị nwa taa maka enweghị ebe ọzọ ị ga-ele anya si na enwere nzọpụta Igbo na ụkwa hụ otu anyị nọ na-akpa nkata na ọtụtụ ndị ga-ege ntị ọ ga-emetụta n'obi ya ka m ji n'uche m ọ bụrụ ma ị ga-ejisi ike dee mee ahịara deklarashọn a idee ye achọọ ee eh, ụfọdụ ndị wụkwa ndị eh, ọkachamara maka ihe dị mkpa na-ekwukwa eme na-ekwuchi ya ike amamihe amamihe oge zọgbuo kụgbuo tagbuo oge ahụ agaala Igbo ga-ebido mawa ihe a ga-akpọwa ndị Igbo nwere uche ka anyị e bido mara ka e ga-esi kọwakwa ala mee ya ka ọ were ide akwụkwọ a nkwa m kwere gị anyị ga-akwụdo gị na onye ọbụla wu nwa afọ Igbo ihe na-anụ ọkụ n'obi ga-enweta akwụkwọ a anyị ga-achọ ka e ga-esi kwụọ ụgwọ ya kesaa ya onye ọbụla na-egekwenụ ntị ugbu a katụmadụ ndị bi na Naijiria, ọwụrụ na nkata a na-akpa na-emetụta gị n'obi kwedala nkwata ọwụrụ naanị ọwụbedule iji otu akwụkwọ gaa n'ọdụ ndị krafish nọrọ ala ụnụ na ha kpaa nka gị kọwara ha ihe nọ n'ahịara deklarashọn baa na mahadum na mahadum ụmụazị na-atagbu onwe ha n'ahụ meghee ha anya na lekwenu otu nna ụnụ nna nna ụnụ ha chọọ ka obodo dịrị ụnụ mma maka ọgwụla edukeshọn edukeshọn ahụghị m ụzọ ọzọ e ga-esi gbapụta ala Igbo na-awụkwa ahụ mgbe ndị Igbo n'onwe ha bidoro kwekọrịtawakwa ọzọ alụ nkwekọrịta awụghị isowe otu onye maka onye na-eche mgbe onye nzọpụta ga-abịa echebe onye na-eso egbu anyị ka anyị kwekọrịtagodu na lee ka anyị si chọọ ka anyị chie onwe anyị lee ka anyị si chọọ ka ala Igbo dịrị anyị lee ka anyị si chọọ ka nwanne na nwanne na-emekọ n'uche m ọ ebe a mbido okwu a

maazị oke <laughs> ụbọchị a na-agajina mana o nwere otu tupu anyị aga n'ihu ọ na ike nye m ohere ka m wepụta otu ihe maka ọdịm maka maka ndị na-ege anyị ntị na ihe m chọrọ ka ha maka na e, ihe onyonyo a m chọrọ igosi ihe mere m ji chọọ igosi ya bụ n'ihe a ọkammụta Chimakorie kwu banyere nghọta ndị a ndị osochi egbe anyị na ha mekọrọ ihe na otu ha siri hụ anyị na-ajụ maazị e, Korie ọ dị gị ka ihe ị ga-ahụ ebe a n'ihe ya awụ British Parliament otu nwa amaala British na Britain wepụtara bịara ịtụnye ọnụ n'ihe na-eme na Naijiria taa ya ogbugbu mgbuchapụ genocide that is ongoing. Okwa ihe ahịa na declaration hụrụ mgbe gboo Arab Islamic expansionism maka na ndị Fulani ọ na-anụ ọkụ n'obi iweghara Naijiria sizie ya weghara mpaghara ọdịda anyanwụ Afrịka West Africa niile ka ọ bụrụla ha Fulani Caliphate dịzị ka ndị ha na-akpọ ndị ndị Saudi Arabia na ndị eh, ha na ha na-emekọ jizi ha na-eme proxy to spread and expand Islamic ideas and Islamic territory. Ka ọ dị ugbu a ndị TV ndị Biram ndị Gbira ndị Gwari ndị Nupe ihe ahụ ete awara ahụ n'ụra ihe ahụ ahụ kemgbe anyị ndị Igbo hụrụ kemgbe tie ka uru teara taa na-eti mana lee ka esiri si ka tụnye ihe a ọnụ na British Parliament ka ihe a na-aga ka onye a na-ekwu okwu ndị mmadụ ya na-akwụsị walking out of the chamber m na-ajụ sị ọwụ ọkawu ọkabụ ọsọ a na-asụ bekee ọ ya wụ ihe kpatara na mgbe ọbụla ewelitere okwu ihe gbasara ihe na-eme na Naịjirịa ha achọghị iji ntị ha anụ ya achọrọ m ka ndị mmadụ ji anya ha hụrụ ihe na-eme ebe a imechazie gị etinye died people are reported to have died in coordinated attacks on around 50 communities in Plateau state in Barkin Ladi These attacks began on the 22nd of June and they lasted until the 24th of June. The majority of the victims were women and children. At one location, 120 were killed as they returned from the funeral of an elderly member of the Church of Christ Christ in Nations. A dawn to dusk curfew was established, and as I heard firsthand yesterday from the Honourable Kweyum Rimande Shawulu, a member of the Nigerian Federal House of Representatives, the area remains tense. The most recent episode is shocking, but it's also the latest in an extended pattern of violence that's become all too common across Nigeria, particularly in the Middle Belt and increasingly in some of the more southern states. Last week, Sam Brownback, the United States Ambassador at Large for International Religious Freedom, was in Nigeria. On one single day during his visit, there were six suicide bombings by Boko Haram, the largest number ever on any single day. And as we will hear later from my noble and courageous friend, Lady Cox, who's personally visited these areas, these attacks have been systematic and go on unabated. Human rights groups like CSW have catalogued every reported attack Thank While it may not be definitive, the list attempts to provide as comprehensive a record as possible of known attacks and of the death toll in the Middle Belt during the first quarter of this year, underlining the critical need for urgent and effective intervention. I've sent many of these details to ministers, but in the interest of time, I'll give the House just a snapshot from a few days in April of this year. On April the 10th, 10 were killed in Fulkum in Benue State. On April the 10 51 were killed in Wukari, Taraba state. On April the 12th, 41 were killed in Ukum in Benue state. April the 12th, two were killed in Makurdi in Benue state. And on April the 12th, another 41 were killed in Ukum in Benue state. The charity Aid to the Church in Need, on whose board I sit in a pro bono capacity, has all aga m ekwụsị in the interest of time and ile anya you can notice is the emptiness of this parliamentary chamber. People started walking out. Ọwụ otu onye sọ bụ ihe a gbasara ụnụ ndị na-agafe n'ụzọ ọ bụ ihe ọwụ ọsụkọsụ a na-asụ ndị bekee ya ka bụ isiokwu a ọ bụrụ na ihe a bụ ihe ọ pụtara na ihe ka ihe ị na-eme na Naijiria ọ gbasahụ Britain na mgbe ọbụla ekwubulitere e ihe ọbụla ndị Fulani na-eme ndị jihadist na-eme ọ ha ndị nọ na paliamentị elitesi ya na-apụsịsị ihe ọ pụtara na ka anyị na-ekwu okwu ihe gbasara anyị ndị Igbo ndị Kristi na ndị Biafra na ọsị na anyị lewekwa anya na ọwa nzọpụta anyị na anyị n'aka ọ n'aka ndị Britain ama nwere ike tụnye ọnụ n'ihe a ịma ile anya ile anya eri oge ndị Britain bịara na Naịjirịa um, ụzọ ha chiri chịa Naịjirịa ụzọ ha si nyoo Naịjirịa na grupu niile nọ na Naịjirịa wuo ihe ha gbadoro ụkwụ from 1903 ha kọnkara Sokoto Caliphate till ha laa na 1960 from the beginning Ima today a na-ekwu restructuring Nigeria restructuring Nigeria is Nigeria was already restructured from the period the British came to Nigeria first of all um edele m m dere akwụkwọ ebe m kọwara na mgbe ndị Britain bịara ha hawo Christians but ha mere encourage Islam na Nigeria ha ha ha destroy Islam rather they supported the framework of Islam in Nigeria. They gave fund and money to Islamic schools. They allowed the Islamic legal system to continue in the North because the North collaborated with them. i compare ya with uh, the way ha siri lee ndị East ha kpọrọ ha si ndị East na-amaghị ndị East pagans ha amaghị ihe na ha adịghị you know na um, ha emepebe ka ndị Awụsa ndị Awụsa nwere ụzọ ọchịchị ha si ajụ onwe ha enwere enwere eme ya awụ onye isi ilekwana anya ọta ọwụ ọwụ ụzọ ha chiri ghọta ọchịchị na onwe ha ebe e nwere onye isi enwere king and queen then ndị Awụsa nwere nwere onye isi eme ya ndị ọzọ wodibo but ha aghọtaghị na ndị Igbo nwere ụzọ ọchịchị wụ onye ọla ga-ekwuchie wụ ya wụ democracy kwuge you know the, e, the Igbos have the same basic system of democracy that the Greeks and were trying to develop it was part of Igbo Igbo structure the British people didn't understand it by the time they got it the Igbo were already the Igbo were already way advanced and developed because the Igbo accepted Western education. By the 1940s, Britain was already complaining about Igbo dominance of Nigeria. So they knew. And during the war, they supported the North. Amadu Bello was one of the areas where British lecturers were organizing with Northerners on how to execute Igbo people. So, so they were part of the game in Nigeria from the beginning. And you can see the structure of, um, of uh, um, independence in Nigeria was tilted to the advantage of the Northerners. When the Northerners said they were not ready, the British balked. They supported a framework in which the North emerged. And they put those structures, including, you know, fake census figures, to give the North an advantage, which they still have maintained today. So the British were part of the problem in Nigeria. They don't want to stay there and listen to the impact of what they did in Nigeria. It's guilt. Many of them are guilty. Many of them have accepted that they destroyed Nigeria. A lot of them are not going to accept it. So it's, it's basically accepting that we, we, you know, we messed up in Nigeria. we created this sort of dynamic today where we privilege Islam, protected Islam from Christianity. Christian missionaries were not allowed to go to the north to evangelize. So, in a way, the encouragement and audacity with which Islam operates today was the structures that the British put in place. And they're not going to think that, you know, if you reform Nigeria tomorrow, you know, a lot of questions will be asked. So they're comfortable with the domination of Nigeria by the northern elite. If, if things are open up, you know, I mean, the British did stuff in Nigeria. I mean, nobody talks about British, you know, shooting women in eastern Nigeria, killing 50 something women, women who were, you know, who were with cassava six, and you shot 56 of them. Nobody, nobody talks about that kind of stuff that the British did to women who were not armed. So they don't like the Igbo people because they think the Igbo people, by the time they became educated, that they knew if there was going to be trouble, the trouble was going to come from the East. Look at what happened at the end of World War II. As soldiers were returning from Nigeria, the British were writing, British soldiers were writing on how to bring back the Igbo people from uh, um, you know from India as quickly as possible because they were already imbibing radicalism in India. And they argued that the would will not present any problem. If there's going to be problems, it will be the soldiers from the South and the East. So, so they knew, and and that sort of you know a system uh, through which they, they wish to control Nigeria is still there, and and and they still dominate and control Nigeria. It's not, it's not going to change until there is some radical change in the structure of leadership of, you know, in Nigeria. So ya ihe ihe na-ekwu okwu ya wụ na ọwụ dị na ha na ọ na uh, you talk about the sense of guilt but it's not even a sense of guilt ọ bụrụ na ha na-esu aka n'obi ha emeghela kama na ọ na ọ oh, gbebiawo nga-akpọ ya nganga na enyi isi nọ bekee n'ahụ na ọ oh, na oh, ese ese ọ na ịma ịma ịma mgbe um, ụfọdụ mgbe ụfọdụ dimkpa rụọ ala mm. Hmm? Mm. ị na-achọ ka avọ ọgha akụ n'ihu ịghọtara mm. ị ga-achọ ka avọ ọgha akụ n'ihu ọ ya uhie ịhụ ọhịa ha onye onye onye mere ihe blood ndị ndị Britain blood blood so many people nọ na ha n'aka ọ ya ahụ ịnwụrụ e agbaghị agbagaghị a blood nọ ha n'aka like the, Simon Rushdie's uh, yeah. interlocutor in Satanic Verses said uh, yeah. the, the problem with British development is that the, the, the, the English is that their development happened outside of England and they don't know about it. <laughs> that's it. Yeah, that's it. I mean, you could, this, this, these guys have, you have to look at the history of British imperialism and see what they did, you know, everywhere in the world. <laughs> you know, including Kenya, including including India, you know, um, and that is something that one has to reckon with. Yeah, ndewo maazị Okeke. Yes, ka o si dị ịfụ na ọ na-atụzi anyị kwapụ kwapụ oge anyị ga-eji wee mechie ruo na maazị Korie mma enyekwa gị iji ma ọ bụ otu ahịrịokwu wee chịkọọ ọnụ ihe ị chọrọ ka ndị na-ege anyị ntị ghọta na ihe ha ga-eji n'aka wee cherekwa ma ọ wee na-aga n'ihu um, ndewo ihe m ga-ekwu ụwụ na onye na-amaghị nga mmiri shiri ma ya amin nga mmiri shiri ma aga ama mgbe ọkọrọ ya um, tupu anyị amata ebe anyị ga-aga echi anyị kwesịrị ịmata ebe anyị nọ taa nakwa ebe anyị shiri bịaruo ebe anyị nọ taa ya wụnye m yino um, histri dị mkpa anyị kwesịrị ileba anya ka ọ ghara ịwụ anyị na-achụ na-achụ na-achụ anyị amaghị achụ ụkpara yino uh, ofeke na-efe ghara ịmasị olee ebe anyị si ruo nga anyị nọ taa olekwere ebe anyị na-aga echi so o kwesịrị ileba anya na yino ihe uh, uh, otu ụbọchị anyị dị taa anyị kwesịrị ileba anya otu echi dị echi gara aga dị mara ihe anyị ga-amụta na echi na awa past were hazie otu anyị ga-eji gaa n'ihu uh, the lastly wo na ihe awụghụ awụghị ọgụ a ga-alụ mma na egbe na egbe no ekwesịrị iche echiche ụta ndị chere mbụ anyị ewere ihe ha ndị a chetara n'isi mbụ mana ha ga-eji eme today otu Amerika na America ejire constitution you know how many years ago 200 years ago pụta ọya na-edu ndị Amerika taa anyị kwesịrị ile ahịra declaration you know domie ọnọdụ dịka constitution mara ihe a ga-eji mụta ya edu anyị n'ihu ndewonụ ndewo maazị Obasi ee eh, ekwuchala ihe niile a ga-ekwu E, ihe fọziri wee ịyọ onye ọbụla na-ege ma ị na-ege ntị ugbu a ọ na-eme ma ị ga-ege na pọdkast echi ma nwanne echi bịanụ ka anyị gbakọ ọnụ nyụọ mmamiri a ọ gbara anyị niile eji m afa ụkọchukwu ọ si okigbo na ka a na-aya odeluga Ejikeọba si na prọfesọ Chima Korie mụ onwe mbụ oke ụkọchukwu na-asị ụnụ kachifo unu mbọsị nta ka anyị ọnụ nchi Thank